nigerdjmixtapes.com. Aṣọ ẹgbẹ́. mmiri nsọmọrị ụtọ mmiri ụkwa n'etebele injinia Bruno abalị agbọkịrịkpọ yiri agba ochi ejiri mkpe chọba eziokwu eziokwu kichema ntị m akọla gị akụkọ eziokwu eziokwu kichema akụkọ akụkọ mere mee. o mere Kogi steeti mama o mere o mere kogi steeti papa ebe mụ jere kulo bilọngụ na-adị egwu nwanne arụsị nwanne obi ya mọnụ o broda anya ejema nụ na o nchiche so gbalịba awụsa na kanopi ndị mmanụ ha agbalaga kpakpuo nokpuru gburu ụlọ ndị mmanụ nọ n'ime ya Chukwu bọket again. A Anya Mgbọdọ na n'ebe a. Abụ ama bịakụ ka anyị na-eji nna bịa nna. Ahụ nwere ihe ga-eme nne nwụ ma! Ta nwokwumo. Achọgụ kelu ugwu o. Broda ọnụ ala. Ịgbanye na rose. Ịgbanye ji Kogi thy rivals, Danfo thy rivals, Okada people, jara ụda, mụ onwe m eji m pere, ụfọdụ jara oso, enyi eji mara ụda. mejọrọ ma gbaghara ewegbe n'elu ụwa ndị ojajuru emere niile ọrịjogwuo mere niile dị wọpụọ ọfọ n'obi nwanne ya na obe nwana ofi ya gwa sipene m ma Chima Mkpada CEO International Gospel alias Babalikas Omenage one of the agba ọ ga-arịla gị mma worldwide ịgbanye ji nara ose ịgbanye ji arụ daa ịgbanye ji aṅụ mgbọ ịgbanye ji na aṅụ nkwụ Arabanko. Keke na pepe. Arabanko. Taxi thy rivals. Arabanko. Danfo thy rivals. Arabanko. Ọ̀kadà pepo. Arabanko. Ụfọdụ ji arụ ụda. Arabanko. Ma onwe meji meti m pere. Arabanko. Ụfọdụ ji arụ oso. Arabanko. Enyi meji mara ụda. Arabanko. Keke na pepe. Arabanko. Obodo ọhụla uru anọ hụkwana. Ụmụ n'iba. Agakpa gị agba. Sey ọrọ. mama Edokwezogugile momo nwanyi ndamnu n'Imo steeti papa looking judge all of them he must jaga mbụ m abụrụ m eji metima anyị were nwayọ gama anyebe m onye ọ ji aga ọchịcha ndanye ji na gamba mba ndanye keke na pepe taxi drivers tamfo drivers mọkada people mụnwe meji mara ụda enyi ije eti mkpere ịgbanye ji na rose ọchịcha arụ ụda ịgbanye na nwụkwọ nkwọ ewela m ebe ewebe n'elu wo bịajuruo ịgbanye jaga mba goboro dinde a ewugbo ala gbara akwụkwọ ya ijegirije nwezi elu nkwuwo na ọmmadanwe ụzọ ya goboro m ịgbanye ji mọnụ ịgbanye ji na rose ịgbanye ji arụda ịgbanye ji na ṅụ mgbọ ịgbanye ji eti mpere keke na pepe taxi driver chimakọlanụ ịnwe akụkọ mere obodo ụmụ anụmanụ achimara bụ ogbu onwe ya akịrị na awọ nne ya na-azọgeze ụmụ anụmanụ na-akpọ mgbemgbe gbakọ ajụma akịrị chakịarịghị na jawu eze ya chahụ otu nnọọ ya tụ n'ụzọ ụmụ anụmanụ achịa anajọkwana awọ shawari ìjàwezi ya ṣahun dàrú àlà rie nka ọyọ mànúmánà máa pé. àkùrúpa ló yọ̀ tán àmọ́nú yín pa ara ẹni. ọ̀pọ̀. òṣìmọ̀lá yà àbọ̀gá high chief and mrs kelechukwu kennedy okere md akadu ọgwụ one of owerri west local government. Director Horizon Medical Mission American Base Makraka o na-akparị anyị mma na nna Nkesamu Nachimo, Desamu Mbakwe, former governor of Imo State, Samu, Samu Mbakwe, Oge Samu Nachimo, Ebata Owere, Imo State Webe Jagambae, Eburula Odi, Kema Samu Shere Labuo, Amama Meme Meme Meme. Wadu Pi Unazun. ka magara ndọsi owere ka magara ya Ọnịcha ka magara ya gburu ma gburu ala Igbo ga maza mpara ụfọdụ rụkwara na Sokoto ụfọdụ rụkwara na Abuja Abuja ụfọdụ rụrụ na Surulere Eko ụfọdụ rụkwara n'Ikeja ọgụsu na Zamfara Igbo igebụkọ mpe n'ala agbalagba achọ ọgụsu na ga-ebukọ mpe n'ala amadi na peje ki akọchala m tụpara kamagari ndọsiri owere kamagari ya ọnịcha nwata chicha ha institushọn n'ọnịcha yagbame na-aga nwata chicha ha institushọn n'owere keke na pepe keke na pepe ehele graduate keke na pepe keke na pepe ehele graduate keke na pepe arụ ọkwọ nna anyị na mba anyị mma ye ọkwọ anyị na mbagharị anyị ye ọkwọ nna anyị na mbagharị anyị mma na anyị mma naanị nwere meke gaa n'alaba filling station aka ịpaka nri o aka ịpaka nri họteelụ aka ịpaka nri o aka ịpaka nri ịmakwa e ọgụsụ n'ala Igbo ịgbanya gbagbula n'ọgụ ọgụsụ n'ala Imo steeti ịmanya brala n'ọgụ ọwụ ụkwụ na anyị ụkwụ na anyị ụkwụ na anyị na mba Ajọka ụkwụ na anyị ọkpọ na na mba anyị mma yoro nunu ye ọkpọ anyị na anyị mma yoro nunu ye onye mabịala ele m o agbanwe dị iza kemgbe jee m jiri be ma amawezi eze onwe onye aza m otela gaa o maka ụkwụ na anyị na jọga. dị na amerịka lee ndị na London yọma bịarọrụ na ndoziri owere maka ụkwụ na anyị na mba jọka ọkpọ na anyị na mba dị anyị mma na anyị na mba dị anyị mma ọkpọ na anyị na nke ya o n'ala Owerri o nwere onye bịara na nke ya e n'ala Owerri ichi ya tufu gaa gị n'ala Owerri bịakwa m onye bịara na nke ya o n'ala Owerri atụfuga m nwụrụ ọrọ dịda m o nwere onye ama ụzọ o siri bịa onye ama n'ụzọ ochi na-abịanụ lala owere yakụma emechọkwa anyị gada lala lala owere yakụma yakụma o nwere ya na-ewute m mabalị jema yeruju m anya amama mmemme na-eme otu nwa n'ala naija anacha jee n'obodo amerịka e Oriakụ Oyobulayo oyioma yakuma nwadaba alala na anụ ya o yekema okekecha o kema ntị o ndị mama o nyere ụmụakenye yarịma o nyere ndị papa otu ụka ụwa n'ebe a ibe ekere oke lakpuo nwoke jemi ihe agbara je tinye nke ya o anwadadela azụcha ya alamala n'obodo oyibo nụrụ ọnwụ onye otu nna makpanụcha ya alụọla ajọ nlasi ejọ ndị mma ajọ nlasi jọ ndị mma o mandoke bụkwa nna shabara buru mandoke bụkwa nna shabara buru mandoke bụkwa nna shabara buru na mandoke bụkwa nnasha shabara buru mandoke bụkwa bụkwa nnasha shabara buru na agbararị ka ọkụ je ọwa ịgbọrịma onye ti lọ nuwo Okechukwu Eke efuola m Okechukwu Eke abiduzubie one ya kpa Okechukwu United States of America Okechukwu ọ garịrịla gị mma ejeayo mandoke bukwa nna shabara buru mandoke bukwa nna shabara buru mandoke bukwa nna shabara buru na agbara dịkwa ọkọjọ bụ mma mandoke bukwa nna shabara buru mandoke kukwana shabala kuno mandoke kukwana shabala kuna abalale kwagoje kumaye owai bwalema oje tilonuo owai bwalema oje tilonuo yakuma pres ifeanyi ogbonna okosisi wa nukuta iwonye ga delta a eh. emeka isi mee kpole ọchọnọgọs famili emeka onye ọma meje mọnụ o emeka ọfụ eh. wizard emeka Dr. Godwin Amori ewelike na nke ya USA mama onyam ụzọ oshi na-abịa owere papa eh. onwere onyam ụzọ oshiri bịanụ ala owere madoke bụkwa nna shabara bụrụ madoke bụkwa nna shabara bụrụ madoke bụkwa nna shabara bụ nna agbararị ụka ọbọjị bụ eh. ma madoke bụkwa nna shabara bụrụ madoke bụ nna shabara bụrụ madoke bụkwa nna shabara bụ nna agbararị ụka ọbọjị bụ ma ọwa eh. ịkpọrịma onye tilọnụ Obiana ọwa ịkpọrịma onye ti lọnuo ọwa ịkpọrịma onye ti lọnuo ọwa onye ti lọnuo ọwa onye ti lọnuo onye ti ibekwune ngọkpala chinonye ebere simba ụwa dị egwu osine yarịma onye ọlachi ihe ọla ndị eri ahụrụ ya mma Chineke ekpere m anya azụ ogbulo ya gachiela ya ọfọ ndị nọ United States of America na London ejeayọ olula mama eji akpa ọgaranya ọgaranya lee labịa nna Chief Kenneth olula mama eji aga ọfọ kam owere owolu m dike jeje olula mama eji akpa ọgaranya ọgaranya lee wundo olula mama eji ọgaranya ka agbala m olula mmabedi akpọ ọgaranya ọgaranya lee ee olula mmabedi akpọ ọgaranya ọgaranya ka nka o olula mmabedi akpọ ọgaranya ọgaranya lee abịa nna olula mmabedi akpọ ọgaranya ọgaranya ka agba nka o ine alowere olumo okparukwu ejeje mba mama onye mama meje mmanụ daje ebe ekraka jagabagogboro ọkaranya nọ na united states of america eje ayo ewu ala Owerri wolu torula ama m ejebe ọnọlebulule chigozie nne m sogere ceo library eh, international eh. industry remain LUTD, Chicago, Illinois, United States of America. Chief Une, Emeka Nnem, Emeka Kanuo, Atakata Agbo, one of Igbo land United States of America. Ọ garịla gị dị ngejayo kristile azụlụka m akpala m nka olula mma ya ọgaranya emeka adarisisere olula mma m ya ọgaranya onye ọgaranya ka akpa nka nwafọ olula mma m ọgaranya ọgaranya na mma ọgaranya ọgaranya ka akpa ọha one of japan ike for nwanne eze bi for one of yawa ewe nkọ kedu maka kemakala amadi akpakemas london base ịkraka mrs karote explotive ndoma usa ndoma meje manuo sanko official Sancom Group of Company United States of America anụ kraka ketikpanụ maka ndị London base ine anowere olu nwanne di na biama jokoro, onye agọ ọnwa na-etiri ọha one Owerri West ihe agwa ọkraka omee nwanne dọktọle siwaya okoro London bezimo abụrụ m na-ejọdọ nuchimebole nuchimebole ana owere olu m ọnwa gbama ọfụma ịjajụ m anyị ọmala bụrụ no nne m agaracha eru yọle ahụlacha onye ije ata ma ịnda dula mma mee ya kpọ ọgaranya ọgaranya le abịa nna olula mma mee ya kpọ ọgaranya ọgaranya ka akwa nka o olula mma mee ya kpọ ọgaranya ọgaranya le do olula mma mee ya ọgaranya. Kolochi ifeanyị imokoro udo ọhawa japan ike manụfọ nwanne eze bi na power of ya gba onye mma olula mma meja akpọ ọgaranya ọgaranya lee olula mma meja akpọ ọgaranya ọgaranya ka agba nka o olula mma meja akpọ ọgaranya ọgaranya lee Oh. olula ọgaranya ọgaranya lee nna lololololo. Eh. Abebi jere tamọ bi ya wogbu mana ya daa, e were ya he nkọrị, o ji akpọ ya he nrugbu, bebi ololololo. Ị na-ajụwa omemere mere ya, o shishi kpala gị, nwekwara onye akpapụ odila rị ma, jọkwa njinia Bruno. ọhụkwanunye alọmtaim dalin n'osiye ọhụkwanunye alọmtaim dalin n'osiye bịakala alọmtaim dalin n'osiye n'osiye olisabigwe ayọmọlá mi jama james ayọta chima marapanna alọmtan dali ndozi yakala ịna-ahụbe onye rigbori n'elu ụwa chineke amarakpala owere amarakpa onye rigbori n'elu eh. ụwa e achị anyị domara ya o oh. but alọmtan dali eh. ya yakala minini eh. yeje mala malo ere murum kuse mejije meche becha yoda tugegum atibuso kwa mayoda o but a long time tali losiye baby nyawo oh, nene kama kama a long time tali losiye olukwa nlode a long time tali losiye. ọhụkwa nnonye alọngaịdali n'ozi ihe akala dị akala ngozi kelee jikere gị n'ụwa wahịa ejefe ya chineke mara na onye nwe m medilisododo mebelebere ajiyova m rala ogu n'obi m lọng a long time ihe chụọ na gbonna a long time dalilosiye

ọkwanụ atakpọkwanụ kwa atakpọkwanụ akị maka onwe onye a ga-enwe nwere ụwa o ọhị nna gara janje a chineke nna kere eluigwe n'ụwa hụkwana onye weziri ọnwụ ọcha mama ya weze ọnwụ emejicha mama ya weze ahụla echichi ọnwụ enwe emejicha mama weze E. enyi enyi Ichamama ga ahụ weze ọnwa e? ebe enyi ichamama ya weze ya. ọnwa ebe enyi ye ọnwa ebe enyi ye ọnwa ebe enyi ye ọwụ nne gị weze ọnwa ebe enyi ebe ochi bịa o ya bụrụ nwanne nna obi e. ọnwụ bata ngale ebe na-erugu juo uju na o onwe nwanne na kedọrọ nne gị abalị kedọrọ nna gị ajọ ọgụ n'ala mmụọ be Chineke na na-ekpeso ụzọ geze ọgụ nọ n'ala mmụọ ọgụ nọ n'ala mmụọ ọgụ nọ n'ala mmụọ ebe Chineke na na-ekpeso ụzọ geze ọgụ nọ n'ala mmụọ ọgụ nọ n'ala mmụọ ọgụ nọ n'ala mmụọ ebe Chineke na na-ekpeso ụzọ geze ọchie ịjadeze azọ naanị onye nkwa na eze wụ chineke kere eluigwe nọ mmiri n'iche egbule na n'iche egbu o eji m oge eji mọfọ eji mkpa m ọlọọla onye mmejọrọ gbaghara m ọnwụ bata ga-eme na m ncha nwere nsọ nsọ ewu mụrụ agbakọ mesupara aka ọkpachika lọrọ nya ọgbagbo nna ya mere n'inya oyijokwuo ọnwa emeghị gba ma wuo orula ma meji ọgụ na ala ọgụ na n'ala mụwo ajọ ọgụ na mụọ be na na-ekwesị ụzọ geze ọgụ na ala ọgụ na ala ọgụ nọ n'ala mụọ ebe chineke na na-ekwesị ụzọ geze ọkụ nọ n'ala mmụọ ọkụ nọ n'ala mmụọ ọkụ nọ n'ala ebe chineke na na-ekwesu sọ ga-eze onye wezewu chineke kere eluigwe n'ụwa agba gị agba erefula m onwe kete ọnwụ bata ga-emere ngenene ọnwụ bata ngale emere ndị nọ ichokwu adịghị m mejebe emeja n'ụwa ọgụgụ ọmụmụ e. uji na ụbọchị mụrụ m lee emeja n'ụwa ọgụgụ ọmụmụ so chineke kere bata nke emeke ya na Onwere o ewo e alo esukwaleba ọnwụ bata ngaji ọla o eburu m ọnwụ eme nyọfama o ihe mkpụrụ abalị kụrụ mama oha abalị kụrụ ya enyi Chago nọ n'ala mmụọ ọgọ n'ala mmụọ ọgọ n'ala mmụọ mgbe Chineke na na-ekpesu ụzọ geze ọgọ nọ n'ala mmụọ ọgọ n'ala mmụọ ọgọ nọ n'ala mmụọ mgbe Chineke na na-ekpesu ụzọ geze injinia buru unu ejaza eze azọ osi nnekele a na-ajaza eze azọ ọgbakọ ji mma ejaza eze azọ ee alowere mụrụ mo ajụga m sha na ajaza eze azọ <laughs> kaniwaka <laughs> prince na ogbonna okochichi one of Iki ekraka enye la maka hụnanye ma nna na Iki enye la maka ma nna gị echile anụ ọzọ ọ na-echi aza ala o nwere mmanyị gba nnọsọ onye para ala gba n'ọsọ o nwere mmanyị gba nnọsọ onye para ala gba n'ọsọ ajụjụ ị na-achịchukwu enyere na maka nwunye ma

ọ na-eji akpọrikpọ ọha o nwere mma anyị gba n'ọsọ onye parala gba n'ọsọ o nwere mma anyị gbara ọsọ gba m onye parala gba n'ọsọ ị na-ajụ chukwu enyela maka ga nigi ye enyerela maka nwunye mana ga ye echila na-ata ala na-eka o nwere anyị gbara ọsọ onye bara ala gbaa n'ọsọ onye ala n'ọsọ ibe olisahu sheela m anya papa ipenna ụja chụwara onye amama meje m papa ịhụ na enji efuola nọ ya daa ụja dugbuola m o chụwara papichi mmiri ma nwa gị gị nwa aka ụjọ duwola m chụwara onye ọma ụjọela m anya abalị jema mewere yojo ọchịbịama amaweze ezebela chụwara barịta victor murakọ fọma chairman of were West le bịamanụ amaweze ezele chụwara nyere nne m lee. onye ma meje m ọnụ wolu m ndị apalila megbu meje m ọnụ m chụwara malite ma mewere ya odo egwu meja ka mba gbogbo ma menwu nna ụja dugbuola m chụwara Marshal MP Japta Global League Entertainment Dublin, Ireland nwafushi na bọsh ọkraka Chifu meje m ọnụ wolu m chifu akwa akụrụ fi ya gbale mbachuka mebe. tụwara aka kpụrụ kwaya kwaya njinya bụ n'onwe kọma majik fingale okpolugbo tụwara onye ọma meje m welu m hụ nata hụchiela manya mee Baba. ha ugochimale okere meje mọnụ Service Amagbo Chicago na America nwanne onye mama ejemọnụ bụ one of ya gwa mee nwanne balite mama were yojo mama onye mama ejemọnụ wolu mam enyi ma ujuola m anya chowara balite mama were yojo ndọ ma meja ka mgbọgwụ owere mụrụ m ndị a mebe chụwara kama na ama mụrụ ala ma anụme aga m ịlagbukwa n'ebe mụrụ papa owenye ala ma na Igboland London based ọkraka Chief Peter Okwunnadalụ Managing Director na ya gbọ mpiri jụkwas Williams onye ha obi na-ala eko Uchi na abọchị kelenu Igbo steeti kelenu egbuoro ndị gbaroro ma gbogbo beluwala Nwoke oke nwanyị abịala gbo ajụga ndị gbaroro e amaweze ka ma akpọghị ihe oro oro emechana na bịaruo nna ajọ ajọ ndị mma ajọ ndị nwere ụwa gbogbo imelu ala ọsa mmanụrị akpa His Royal Highness ye ndị ochie tu mmanụ ọfụ akọ gbaroro nna gbaroro jidalụ nna ebecha nna fọmụrụ maka gbalụrụ papa mụrụ

abiala numo abịala mo ori o ori o emecha nna ihe oriri na ihe ọnwụ dabịa nna isuro ya hines ihe eze valentine anya na-ebechi ihe eze ndị igbo na Lagos steeti eze zuru ezu mee ajeru n'ime Ijakanu Echimole Nze Godwin Ajulian Obiyo Ajansa one of Ukramoji Nze Birikwo Ibiarona Nze Le Ọmọrọrọ Nze nne m Ọwụ Nzokoro Oso nne gbara ebe bongo

onye lanumo onye jidere anya gali joro obi dede nabiarona lelolo lelolo lelolo nabiatanna ine olowo ke nwanyi ye ajé sajọ ndị mma ajé sajọ ndị yaba kama meje manu o kama meje oshi gwụrụ apụta na ọkwa na eji ya bụ nga bụ nga ahụrụ mma onye ụjọ oke enyi ịkara aka kwụ ya oro nwoke nwoke nwanyị ihe nwanyị nwoke akwesịghị amụọ nwarị mma alịla mara mma na ahụ na-ajọkụ keri ya la mara mma na-ajọ kugeri ya mara na ya ịkpa ara ni ya ma na atụmụka awụ kpaka onye ọzọ ọhụ nupe bido ọhụ kpape njiri kwụsị twin sisters of Owerri twin sisters of le ndasele dasele nne m dasele obi kpala were, uji na ụbọchị le osimole abịala m abịala numo Abiala numo Abiala numo. gị oro Bolo, bolo, ị ga-asị kụji aka Ụkwụ na ha aka job titled Arabanco We started this job for the past uh, seven days ago. Um, from here to Port Harcourt, Port Harcourt, Akwa Delta State, name them, different states. But to God be the glory on all this traveling. We don't have no each no hitch. So God, take, He took control of all. We give Him, He's a supreme God. We thank you for everything, Lord. I thank my artist Andy, the Arabanco Special, and my DOP, John Peters Obioha, JP. I thank all the crew members, thank all the crew members, thank all the act, the guys that acted, the guys that act in the job. I thank all of you. You are you are you are unique. You are special. Um, I don't know where to. I don't know if I keep, keep on thanking. I will not stop today because a lot of people are involved that make this particular production to be a success. I thank the PAs, I thank Easy Boy, all the dancers, Awilo and his crew, and his crew, all of them, those that, that came from owere those that came from uh, Enugu, Aba, Asaba, Onitsha. I thank all of you. I don't have much again to say. First of all, remember, I still remember, I still remain the only living saint, the saint, and the L Saint Entertainment. Um, I know this is not the first time you're seeing me. If you look at me now, you know I'm very, I'm very, very tired, and I still have other jobs to continue. It's like chain. I just focus around one goal. I'm through with around goal, and let us continue. Let us go ahead and keep on working. We cannot walk like, like an elephant and eat like an ant. Who God bless, no man cause. However God pass them, God pass them. Whatever God say you will be in this life, you will be. Chukudera Odesigo. Thank you. I love you all. Remain blessed. onye anọghị ya Ndubisi Stanley nọrọ m nwafọ uji na abọchị Imo steeti ala Nneke dị n'ala Ihiagwa ọhịa ebe a mụrụ m ọkwa n'ebe m shifụ ha arambaka ahụ ji anụ o e ji eji akpịkọm egwu ahụ onye egwu na ngwugwu akpịkọmere egwu ahụ kemgbe praịmarị skuul like eh, o nwere ngụrụchi onye ọla chi ọla ndị eri ahụrị ya mma achịm m anya asụ ya gajiela ya ji ayọ onye ọla ga-eregbu m chichaa egwu this young man na ya ola-ike ala ya achị m ọla otili aka ya gajiela o mere ihe ibe ya mere nhoma ọma ihi erile ya ọtụtụ advice m chọrọ inye ndị ịnọ hall ha nọ hall ime ụwa kpemana chineke nna gị rịọma ya gba ya obi n'obi gị ọ gaghị ya mmezu ọ gbọwagharị ọ ma gị aka nka my brother stress na ebe ahụ ebe mechakwala ihe niile onwe asidentị ọla onwe onye anyị kpakpuru mmanụ onwekwana onye anyị gbuburila ji ya achị chineke na ya nara ekele nara otito nke ọsọ ebe a garịrị karịrị akarị echikwala gị jee Zamfara steeti kogi steeti ahụ jee Port Harcourt jee kalaba o ji abịakwa na delta ala asaba ike agharalagwu izi ụwa rịlanụ mma rịla m ana m anọ m gaa na-ekele nkele m karịrị akarị pụta m ekele godi kpochiere m na ịhụla injinia bruno onye ọla ọhụrụ ya kụjuola ya mme ọ ekelekwa manori asent the director director vidio sent you a very good director. Like my fiance now, not here, or a vice president, Federal Polytechnic in Naked Banking and Finance, known as Charity. But him not where I treasure. But eh, a uh, smile again, ị ga-amara sha ọnọchi ejula m ọnụ agbacha pịacha mkpata mkpapa jela ya ndị nwa ọhịa marakwa na ndị nwa ọhịa ọ na ike bi n'eluigwe ka aha ya dị nsọ ka alaeze ya bịa ka eme ihe ọ na-achọ dịka otu esi eme ya n'eluigwe ka emekwa otu a n'ụwa ọ ga-ekwenye anyị taa na ghọtala ọya the only alpha and omega ha ọwụla nwụta awụ chineke what is written is written. The says so. Destiny can be delayed, but can't be denied. Ah, I still remember oh, yeah, ah, Never worry, Papa. Never worry, Papa. Why worry? Never worry, hey ya, what oh boy. Never worry, hey hey. Never worry, brother. Never worry, sister. Why worry? Never worry, hey ya, what oh boy. Never worry, why worry, why worry? Never worry. in dis country today somebody dey suffer more than you na hear me say no use the situation of this nation nation no hang yourself my brother chey because of frustration i dey understand your condition look up to god for solution make am be pillar of your foundation throw away that evil imagination don take that stupid action action e bring destruction let faith be your portion your portion our mission, mission to conquer our opposition. Papa, never worry. Mama, why worry? Never worry. Hey, yeah, what up, oh, boy? Never worry. Hey, hey. Never worry. Brother, never worry. Sister, why worry? Never worry. Hey, yeah, what up, oh, boy? Never worry. Why worry? Why worry? Never, never, ever, ever worry. Hey, yeah. All of the talk now true, true. In this country today, somebody they suffer more than you. Worry, worry, man, them day. Anything them do, them do, them worry. All worry, worry, woman, them day. Anything them do, them do, them worry. All worry, worry, boys, them day. Anything them do, them do, them worry. All worry, worry, girls, them day. Anything them do, them do, them worry. They, dey walk up on road, they, dey worry. If them dey for toilet, they, dey think. If them lie down to sleep, they, dey worry. If them dey for classroom, they, dey think. If them dey for church, oh, they, dey worry. dey cross main road dey dey think motor go nearly jam you you dey worry oga na wa for you you wan die never worry papa never worry mama why worry never worry leya wo oh, boy never worry hey hey never worry brother never worry sister why worry never worry leya wo oh, boy never worry never worry why worry never ever ever worry all i dey talk na true true in this country true. somebody dey suffer more than you. Oh, Sometimes I dey wonder why my brother party go worry. Yeah, yeah. Just because of the business where you dey do, say you no dey give up so much money. Yeah, aye. For this what if you don't get the money, now so, so the people they call you monkey. Yeah, aye. they gonna worry why, gonna worry why, they wanna worry why. They gonna worry why, they worry why. Cause you never get the money, money. It dey pepper you for body, for body. My brother, they feel you way. Eh. I beg, make you day happy because of your life. Whoa, oh, yeah. Go to hospital, see what me mean. Ah. Some people lying down for six years now. Go to hospital, see what me mean. Ah. Some people like hang for six months now. Go to hospital, see what me mean. Ah. Some people I never see at all at all. go to mortuary see what me mean every day oh come be line up for you dey worry you dey bother you are strong and healthy you are strong and healthy you don worry you hear am you hear am don worry things don better no yawa swear with you don worry things don better no yawa don worry things don better no yawa all i dey talk na true true in this country today somebody dey suffer more than you. Never worry. Mama, why worry? Never worry. Hey, yeah, what a worry. Never worry. Hey, hey. Never worry. Brother. Never worry. Sister, why worry? Never worry. Hey, yeah, what a worry. Never worry. Why worry? Why worry? Never, ever, ever, ever worry. Hey, yeah. All of the talk now true. True. In this country today, somebody they suffer more than you. Never worry. Papa. Never worry. never worry. Hey, yeah, oh, oh, oh never worry. Hey, hey, never worry. Brother, never worry. Sister, why worry? Never worry. Hey, yeah, oh, oh, oh never worry. Why worry? Why ever, ever worry. all of the talk now true, true. In this country, today somebody they suffer more mixtapes on nigerdjmixtapes.com.